Eh, Elijah onye amụma eh, ka ihe na-eme nwanne m na ogbe m fụkwa gị, ogbe dịkwa chi eh, na-agba mbọ ebe a ka market na oyi ebe niile ebe a na-azụ ee nwanne m ada ama ama biko ka anyị were ya chap chap welu nkenke mgbe gwakena ụmụ ụwa afa gị igbo na-anụ ụnụ m ekene m ụnụ kene ife na-emela ụnụ ife onye nna na ya woo eliza onye ahụma the last prophet ofu isi dị n'iwu ọzọ ọbụla ọmụ na-ekwu okwu onye ahụma ikpeazụ ọ dị mma nwanne m aja m gị na South Afrịka achọrọ m ịma ife dị dịka arọ ka ikugo n'obodo a anọọla m South Africa ohu ahụ malụ ihe Ikugo okwu ya mm, mana ana m ejela obodo na-analụ m obodo Ah, maka otu o si wee kwesị dị mgbe na ị na-ejele obodo which means na ị na-abịakwa na-agbapụkwa ya ọsọ na-ejebe anyị ah, ah, ka o si dị iche maka anyị mana o nwere ndị bịa obodo a tọzie ife ada ana ana e eh, ndị nke a ndị ukwu ji n'ọrụ n'obodo a ị obodo a nwere ukwu eh, eh, ma ukwu nwee ntị ị na-anụ onye obodo ka onye be anyị ka ị nọ ezigbo nwa afọ ọzọ ọbụla nwa ada ọzọ ọbụla dị mma nwaanyị eze nwere ike oke eze nwere ike eh, eziọra ama ama m ebe a amụrụ n'ụlọ pụrụ n'ụlọ jekwere nụ nwaanyị mego n'ụlọkwa n'ụlọ ọkwa chukwu melụ gị anyị gbanakwalu nnukwu ife eh, maka na ama m onye mụrụ ebe m maka na onye nwanne ya amalụgo ndị ichie mana ọka dị ọ nwanne m ee eh, dịka oge m na-agagharị na striti na Joburg ebe a afụgasị m ụfọdụ ụmụazị be anyị na striti anyị mana abịa ife a na-ele anya afọ ọjọọ wee wee n'obodo a ebi eh, anyị n'ekwu anya ụfọdụ akwụsị ebe a ụfọdụ dizi frustrated etego ụfọdụ na-aṅụkwụzi afịa n'obodo a many things na-eme ụfọdụ na-ezukwu ori ma ndị mbulu nọkwụzi n'obodo a njọ ka njọ anyị kedu ife ị ga-ekwu gbasara ya gị ntinyelụ ụmụazị be anyị n'ụdị omume a ma ị da aṅụkwụzi afịa kedu ife na-emezi onowu igbo nwanne m n'igbo na-ege m ntị n'onu onwero mọchị m ga-ekwu ya abụghị na m ịmana ka m ihe nwa nnacha ka o si so onye amaana mana nke ọzọ dị ka mma like ka pipu gee m ntị n'onu hmm. maka na ihe ndị niile atọ nụ nuisance fọ na striti a na-eme afọ ọjọọ na-ewetala ndị be anyị bi n'obodo a afọ ọjọọ like ịkpagalịkwa ebe akịta ndị be anyị so nwecha offices na dis building hmm. mana majority na akarizie the vote afọ ọjọọ akarịa hmm. ụmụaka ụfọdụ ị na-afụ bụkwa circumstances ndị be anyị debekwara ha n'ọnọdụ ụfọdụ a ụfọdụ ndị bi anụ e, mmadụ akpọrọ ha kwa ọ gbalị ya mbụ o nwere ike onye ahụ na-agbachala onye ahụ mbụ onye ahụ enuo ya aka hmm, likwa ka ịkọwa ife ọfụma like na mmadụ bịalụ eh. obodo hmm. ee eh, somebody asị abịa ka ya na ya nọ ịnidiri ka ị ife a na-eme o eh, nwezi ike ọnọzi ebe a ma metala onye ahụ ife ahụ a na-eme hmm. ya nwee wee sizi onye ahụ ka nzọba onwe na mgbe m na-abịakwanụ na nlele chọpụ m wee debe ebe a ị na-enezi onye ahụ mbọ bọị atọ na nọ ịga bụ ya na ọhụkwụ n'ebe ahụ okay are you getting me now from that ebe ị nọgolu enwero ebe ịma hmm. the next thing onye ahụ emezi uwe ọba anyị maka na street ebe a niile enwere gangsta hmm. efu nwa be anyị ahụ megide uche adịrị ya mma na be a na so achọrọ nka ndị amata na a lot of nuisance a na-akọsụ bụ ndị ọga ndị isi na kọs ya ndị efucha na afọ efula na striti ebe elu a hmm. na-anacha ma fon ya na-ekwuzi ama Naijiria ama Naijiria ọ hmm. dịka asị na ndị be anyị niile na-ebe awụ ndị ori ndị ori ma ndị ọjọọ eh. na ọ bụrụ ndị be anyị ma ọ ife a na-eme ahụ ndị be anyị niile n'obodo a na-eme ife a na-eme onwe ndị na-eme legit business wich with time n'oge ndị Igbo awụ will de ị ga-afụ ndị be anyị na-eme nya nọ n'ife a na-eme na-akwụ tax n'obodo eh, mana ibe ọzọ bụ o dolu anya na n'ife ndị be anyị na ndị be anyị na-abụkarị ọmụtalụ gbachụọ ụfọdụ ndị be anyị na-abụ ọkpa onye kpụ ya ihe akpa afụkwa onye kụkwa stranded ịkpọbata ya n'ụlọ ịkpọbatazi onye nwa n'ụlọ ka gị na ka igosi ife a na-eme before you know it ọgbabazi oke speed ee anọghị na-eme na mgbe ụfọdụ ọ ga na-achụ gị ọ na-achụte gị aka kedu ife nwe ikwu because na onwe ka ọ dị na ịkpọtalụ mmadụ ka igosi ife a na-eme ụfọdụ ụmụazị ka ịkpọta sef fachọzie ka analụgo ndị afịa gị ụfọdụ na-eje je welụ nọmba onye afịa diliti enya ịgbago were nyekwuzi ya nọmba nke si ịgbago diva ụmụ ife ọjọọ ndị anyị na-eri ah, n'obodo ka ebi ekwu gbasara ya igbo na igbo na-ege m ntị ọ na-abụ m emeli nwa m emeli nwa nọsi ike eh. eh, n'aka nke ọzọ a na-enwe ajọ mmadụ na ihe niile a na-eme eme na-enwe eh. ezigbo mmadụ n'ihe niile a na-eme eme ihe m chọrọ ịgwa ụmụ igbo na-ege m ntị n'onu ma ndị nọ na be na ọhọsọ na obodo a onye ọbụla chọrọ ịbala onwe ya uru ya gbana spid ọ bụrụ na akpọta ụmụ mmadụ chinyere gị aka ma a na onye ahụ chọrọ ka o duzie gị ụzọ dịka ndị nna nna anyị ha nọọ igbo igbo na-akpọrọ nwanne ha dọkpunite esekpunite onye ahụ mhm. ee ka m na-ekwu maka ndị mekwalụ ndị na-asa afụ ha ihe ọjọọ o nwekwa ndị bụ ezigbo ọga ọ bụ ndị a na-abịa ịsa asụsed na so ụmụazị nwere anya ukwu na-ahapụtafụ ndị natala ụlọ bịara n'ego elu ntụ nkịta agwago m so na m anọgo obodo a ebe 20 something years ana m ejebe anyị na-ana n'ụma nwaanyị ba mụọ ụmụ m n'obodo a are you getting me mana o nwere ike onye afụzi nwa obere ihe m mechatara onye akpọta atọ obukapụ ọsọ chọọ ka o mee ya ndị night ya na gịnị na ntụ m na-ekwu ihe asụsụ avụ ma mmadụ na-eme my things wee nwayọọ wee megịnụ wee bịa ruo ebe m luru taa so achọrọ m ịgwa ụmụazị na-ege m ntị na-akpọkarị ya na ụfọdụ ụmụ nwe enwe n'afọ ọjọọ ma ụmụazị na-agba <laughs> ee eh, eh, ọ ka mma na unu bendledan ya wụ nke fọrọ afọ ka chineke kpeela kpeela anyị ikpe aha mhm. mana ọkwụkwọ maka na eh, ubejili ọ gbalụ mkpa mhm. so ah, onowu igbo na igbo na-ege m ntị na ama na ụnụ ghọta o nwere ndị na-adị grid ya ha bịa ha fụ ihe ndị ochie metara mana ha marọ na ndị a ha na-ekwu maka ha enwe enwego steps mm, agwaghị agba ya n'ụzọ n'orika so ndị ụmụazị a donu wetunata na anya ụnana mhm. ka unu mee maka onye aka ya dị n'okpuru na-eme gịnị na-erisivu erisiv so na ịdị ya ahụ dịkwa n'ebe niile o nwere ụmụazị ndị ọ na-ada ọsịsọ hmm. so wee wụlụ ya igbo na-ege m ntị n'onu daalụ nwanne m fọ iji nwayọ clarify ya destin ụmụazị be anyị na-adị agbaba oke speed bịa bụ nke akịta onye ọbụla chọrọ ego mbute onwezi onye chọrọ bend dan at the time o nwere ndị ọga na eke advantage ọ bụrụ na mmadụ savụsi afa ọbịa bịa wulufe anya na onye ahụ na-asavụghị ọ bụrọ gị mere akwụkwọ ji gbagote ọbịa ka ọ zuo onwe ya abịakwuzie ah, eh, ebe a emekwughị eh, na-achụ ya na-achụ ya mbi aka ee eh, ọzọ dịka ibi ebu na onwere ndị be anyị bụ na ha bendizi ihe a na-alụzi ebe ịtụ ndị be anyị eke na-atụ eke ayara ayara onye nwe ịkpọ nwanne gị sef ọ tụọ gị eko sendịrọ gị ka ife ya agwa ndị dị ona eh, ihe m chọrọ ịgwa ndị dị ona na-anụ ihe m na-ekwu eh, like anyị nwanọgodo n'obodo anyị nwanọgo n'obodo gbara ahụ eh, mma agwa ha na-ahapụta na ya na ulu adịghị ya maka na o ji nwanne ya ala mmanya ya ah. ọbara ya ka o ji ala mmanya na amadị igbo ka ndị na-eme mgbawu amaghị igbo ka ndị na-eme sabotu a mana ọ gbaziri nghalị especially n'obodo a ị nọ a na-eme ife mmụọ hmm. na nwa igbo ya awụchasị ahụ esibe anyị kolo akpịa bịa ihe ọnọwụ ịdị na-agbawusi ụmụnne ya onye ahụ na obodo anọwụ mba ji isi achọ isi hmm. ife onye kpụtara na mangara hmm. ya na imi onye akpatara na kwa ụbọchị ije na airport ifụnana na isi ndị be anyị na-ada na ha maka na obodo a na-agwa gị uwe obodo otu ịkwado akwadogharị agha ịchọghị igbuwe egbuwe alụghị so ọkwụkwọ na ya na-abịa ma ọ na onwere onye na-abịa ma ọ na na-anụ olu ma nọ na saut Africa ihe dolugo ewee bụrụ ikekwe ịsa abụcha ọgahụ gị na ya anọzi ihe ọzọ ihe emezi bụ iwere nọmbịa nye ndị na-ekwu ndị eke hmm. ma ọ iwe nọmbịa nye ndị arụnwa na-emewo n'otu ka ejezie na-eri ọgaghị ọjọbọ mpamala amala na enyi dị eke jechara ọrụ na nke ọgaghịkwa ọ ka ya na na kọmiti and na ndụ eh, ekwesịrọ m ịgwazi ịnọ saut afrịka ịmụ ihe m na-ekwu so o ji akwa asa arụ gbara onwe ya daalụ nwanne m thank you so much for guide anyị through okwughị okwu ọtọ kasị gaa ọ dị ka ifie daarinne ee ụmụ igbo na-ege ntị ụnụ anụgo ife nwanne anyị nwoke bụ elija onye amụma ezigbote nwa afọ ọzọ obodo nwee nwe nne nwe nna ọ gwara anyị na ọbịa ka ọ were nwe nne nwe nna ọ na-eji anyị n'ọrụ mụnwa sef nne m anọ kwụsị nna m anọ e, ụzọ enwere m nwere ike some of my interviews e, ijefuna m nwa ofuo isi mechaa alụnụ Eh, Maofia eh, nwa biri n'ụlọ m ọfaneji home mmechi alụzọta onwe ya mana ya akọ ya dụba m ụbọchị ahụ ekpu ndị ome ọ dị mma ụbọchị akpụ isi ga akpụ abụọ igbo na-eje m ọ ka onye ụmụ ikpeazụ ọzọ ọbụla ekwusigo a na-akpụ eh, ọmụ na-ekwu ezi nwa na South Africa mmanụ oh.